Ihu m mara mma. Ihu m mara mma. Ihu m mara mma. I have a fine face. My face is beautiful.